ndewo ụmụ Igbo niile aha mbụ, bụ maazị CMS onye na-akụ maazị aka afọ m otu a ka ọ dị n'ụbọchị nketa anyị na-ewetụrụ Igbo CNN anyị na-akụkọ ọhịa n'ime ọhịa na-ewetụrụ akụ nketa magazin ntị ma nụrụ n'isiokwu anyị <clears throat> otu nwa ọgbadị nwa akpụda a na-akpọ Nzata Bundle aka Young Rich Niga. emeela ka efe ụmazị dị ezigbote ọnụ n'afịa n'ihi na ọ bụ bebis ka ọ na-eyizi mgbe ndị nta akụkọ anyị nyepụrụ nke a ha mere ka anyị mara na Shata Bundle aka Young Rich na-agazi achịkọ efe ụmụazị na ọzọletere n'eyi n'ihi na saịzị adịrọ n'afịa hmm. hmm. emekwere ka anyị mara na mejọmentị akwachita bandụl adịghị na teepu ndị telọ kama na ọ bụ na teepu ndị kapịnta ka iweta mejọmentị ya mejọmentị ta bandụl ndị a gụnyere aka ya 1 inch elu ya half inch ukwu ya 1 feet ụkwụ ya 6 feet ike ya 2 centimeter Aku ya perlu sekolah beli bita. Nah, kira kamu ada biaya dikun. Enggak, enggak, kalau semua bedang. Sebut harus untuk kerja. Oke, oke, harus, harus, harus, harus harus kerja. Asal lawan list tiga, asal lawan list tiga. Asal dia main kawan aku di mana? Coba kawan aku terus di mana? Ejo, ejo. Enggak kerja nunse. Wah, cuma kibe. Kento ibu nak bawa ya. Onye kan ya bo, baris tace ma, njere. Hmm. Uga bola. Nukumad, nukumad, ibade budok. Nukumad. Oh, tiela bu, dana la. Duro ya raja. Makan ceta, amomo ya. mgbe ndị nta akụkọ na-agbanwe amadị ajụjụ ọnụ ọ sịrị na ọ bụrụ obere ife Chineke idowe ndụ n'ala ndị dị ndụ n'ụbọchị nke taa na ọ bụrụ na ịma ya na-eme ndị ọkaikpe ma ha nwụọ na ị ga-eyipe efe gị gbara ọsọ soro ya kelee Chineke na ihe ọma nke o mere ya ọ gara n'ihu ịgwa ọha na eze na ọ kpọrọ oke oriri na ọṅụṅụ na gị bụrụ abụ niile dị na ezinụlọ unu niile bịa na ọ ọnwụ na ya adịrị gị mfe na gị mee dry fasting bịazie na bedde ya bịa mechie ya bụ fasting mma gị ebe a ịjọ ịjọ ịjọ ọ sịkwa na ike kwere gị na gị bụrụ kula mabufu flase ije kutrende vile juni nine eri ageri na birthday party ya ani propia mma kpozi mmanya nụ pọmpa ya ịjọ e ịjọ e ọ bụrụ na uche gị dị ya ị gaba ịda nwa amadị a na-akpọ barista chimobi njele ugogbola na gị mee ngwa ngwa o hapụ ibe niile ị na-eme o gbagotụwa na four season hotel london nọ na hempton place parkland london na the 26 of december 2019 na mm. agụ ọ dịka bedọ ga dị egwu nakwenda na wewe ya Barista Chima. Tuko bora. Eh? Hey, Barista ni kwa wenye mbaha na eh, Chineke na neme hano ne ligwe na baba. Basi ndio Barista prene prene. Ile kwezo Barista ne ligwe. Ile kwezo uche a tuko bora kile kwa pia hano. Ile takwenda London. London. mụ na abụ ya ya mụ na gị ya anyị were jebe London ife anụ ife anụ imere ife mụ na imere n'Indonesia mkpọ ije meme chụọ n'ihu ebutere ebutere gị fọk na e, naịf gị were gị na naịf were were were aka were na na ji ya ya nọ n'obodo mba na na gị na-aga ebe aga gị na na na m na agụrụ ma ihe ma Look what you've done for me Your blood has set me free Jesus my Lord Look what you've done for me PraiseZion.com since that day I called your name Yahweh, Yahweh Look what you've done for me